ọkwa na oke ibu nkiri nkiri ka a na-ekiri ododo nwa mmọnwụ na-ejiri ododo eli ozu na mmọnwụ ịta atụrụ na ajọ ọbịa nwanne m n'ọkwa na ogbe ụmụ a na-esiri igbo bongo na mmanwụ akara ijele na ijele akara mmanwụ akụ na-eti enyi nwanne m n'ọkwa ụkọ mmọnwụ na mmanwụ ada akara ijele ma ncha oyi abịasịrị m be gị iwe ọrụ m ọbọ wee belụ m ebele gwasị m igwe kredo nwa iwe n'aka iwe si m waba n'ọgịrịga n'oge adịrị m mma wee tụsibe gị ike wee tụsibe agara oge igbo ji azụ abịa ike wee tụta ego wee jee legos wee goro ụgbọala wee batabe iwe si gị na ị ga m onye bụ ụgbọala nwanne m ka m mebe ọfụma agbagwururu ude na-ebe arụrụ arụrụ nwoke ka olugbo na-eme na-akwa oyi akwa tiwara aka ị n'ọba ọbara tụle dibịa na ndị be anyị si n'oke dibịa tụrụ aja were enye ndị mmụọ n'aka na dibịa mara oji nwanne m nọ na-afụ mmụọ anya na mgbịrịgba gbara n'ụzọ dị uwe oyi ego dị na buutu ego gị bụ ego eji anyara ụmụ ogbenye aka n'ego gị wee ego na-ama akpata oyi na-arụ gwake na-emela aga eme abana nwanne m n'elu ụwa wee sụọ ọnya nri jee paakị nwanne m ahụ ekụzikwa mmanwụ oyi ibe anyị na-ekwu okwu ewe agala obi igbo ji azụ abịa n'ọkwa bụ ibe niile ndị ọcha bịarụba anyị iwe mmanụ na banta na ba ga-akwụ ugwu ya n'ọkwanye ya na-ekwu okwu eli na ga-akwụ na paụns na ba ga-akwụ na dọla na ba ga-akwụ na euro ma na ba eji btc nwanne m wee kwụnye m ụgwọ n'ime anyị na-ekwu okwu eli bụ na agbaka m na ọnụ nwanne m na ọgaranya na-esi na na akara ijele anyị na-ekwu okwu eli bụ ka ọ ga-esi dịrị igbo mma n'ibe anyị na-ekwu okwu yali bụ ka anyị ga-esi lata ụka anyị nọ n'ụwa nwanne m ka anyị mara iwe ekwu n'ibe anyị na-ekwu okwu eli bụ ka a ga kwa aka nri ka aka na iwe kwa aka ekpe n'ọkwanye aka anyị na-ekwu okwu eli o ji chukwu madoro nwanne m na o nwere onye wepụrụ nwunye ma nchali bata na ya eze anyị bata na soshal midia ndị na-ekwu a na-ekwuli mana agụba agụrọ gị na ndị na-enyere ụgbọ niile ogolo nya bụ ife na-asị m na ya ụtụ imelụbụ ejebe obodo oyibo chụwa agala obi igbo ji azụ abịa karịrị akarị na ndị ịgbalụ visa akarịrị akarị na ndị nyelu tiketi karịrị akarị na ndị buru ụgbọala karịrị akarị na ndị lụrụ ụlọ karịrị akarị na ndị nyere agala obu karịrị akarị na-abatalụ mbe gị ndị mmadụ wee gbasalụ onye ọbụla na-akọ mkpi ya onye kọsịa mbi omelụ gị mkpi ya kedu ibe m na-ekwu okwu kwa nwa ọta gwa m otu aka bụ mmụọ na-ebu na agala obi igbo ji azụ abịa akpata oyi na-arụ bịa na ọ na-eme ọfụma alụ m ahịa si a na-ayala ka na ọ na-eme ọfụma ibe na-ekwu okwu ya li bụ ka egosi anyị ike esi akụ azụ ne n'ụwa ka n'ịkụtaba azụ wee mebe ọma ibe na-ekwu okwu ya bụ na onye batalụ be gị zọtara ihe ọma na ibe na-ekwu okwu bụ na onye tụrụ gị ego tụtụrụ ihe ọma na ibe na-ekwu okwu bụ na onye kpọrọ gị ulu ne n'ụwa nwanne m kpọrọ gị ilu ọma nyegebe o ji wee kwuo oriwa ya oriwa si na ị ga-abịakwa n'ọka na ị ga-abịakwa n'ọka anị n'ụwa ka ọka malụ na akwa atịwala aka n'ọba nwanne m n'ọkwa na ọbala atụrụ akwa atịwala aka n'ọba nwanne m mgbe anyị na-ekwu okwu siri asịrị jokin anyị ji wee kwube nye bụ ibe bụ na anyị chọrọ ka ị soro anyị na-eme entertainment anyị na-eme n'ọka na-ekwuru na ọka bụ kapital siti nke anambra na ị ga-abịakwa n'ọka nne n'ụwa nwanne m ka ị anyị fim ka ị gọzie n'ụgbọ ịsọ ọka nne n'ụwa nwanne m ka ma mara ihe ekwu na ibe anyị na-ekwu okwu bụ na anyị ga-echerịrị na ibe anyị na-ekwu okwu na ibe a na-emere onye ọ bụ ụba okirikiri ka a na-agbanya bụ mmanụ ma ncha nwanne m golibe anyị nwere ya ka o chere oge na nwere obi mmadụ onye chekata ah! bata bebi siere igbo ọtọ ka ebutuo ite webe aṅụrị nwa mgbanwe na ị nwere aka otela oge ego n'ibe nri na ị nwere aka otela oyi nyere nwanne m na ị nwere aka otela obi n'ịgwara anyị wesị anyị n'ọbụ ọgwụ ka ị na-agwọ n'ịgwara anyị wesị anyị n'ọkwa na ọbara ọra gị na-eme n'ịgwara anyị wesị anyị n'ọkwa na ọgwụ ka ị bịara ụwa ka ị gwọbari na chukwu olise abụrụ gbanyelụ gị nyabagala ụmụ nye gị ike eji agụ ọnụ nye gị ike eji eme ọgwụ akwatiwala akị na mebe ọgwụ n'ọgwụ gị gwara isi na chi oyi mebe ọgwụ n'ọgwụ gị isi na chi kenelụ m arụ ọgwụ na-abụghị kenelụ m arụ ọgwụ na-abụghị kenelụ m anyanwụ na-agbala kenelụ m mmụọ niile na gị ozi si ba na ọ na-eme ọfụma na anyị na-ekwu na-asị na ị ga-eme nya bụ ive mee nya bụ ejiji nwanne m ụkọ chịkọ ive ji wee kwube bụ ive bụ na ka m batalụ na be gị ka ị na-agbapụ ụlọ ka ị na-eme ife agwụ na ịgbụnyere na m ugwuru nya bụ egwu kwesịchara nya bụ alụ o mere izu m o mere ọnwa ego eji ego moto pụta o mere akwa atịwala aka ị n'ọba nwanne m ana m ekwuzikwa ya ka mmanwụ itela akala mmanwụ n'ibe m na-ekwu okwu ya n'isi gị bụ ogologo ndụ arụ isi ike ibe akpakwụrụ ibe anwa nwa ọ chọrọ ọ ga-eme gị n'ime ụwa nwanne m ọ dachi ekwukwe n'elu n'ibe anyị na-ekwu okwu ya wụba tusanda akpụọ n'elu ụba a ga-ekwute n'ala a ga-ekwute anyị ibe anyị mere na-ekwu n'ọnwa pọblisiti nwanne m kaba na-ekwu maka na isiri igbo bụ osi enye nwanne m wee site ọnya nka n'ihe na-ekwu okwu eli bụ na ị ga-aga n'aka nna ịgata mma na ị ga-aga n'aka ekpe e gata mma n'ọkwanye aka m na-ekwu okwu eli ị na-anụkwa aka nwa amam ịwọta na ebeleta akwa obi nwa amam ịwọta na ọ na-akwarụ gị na ọ na-akwarụ gị wetụọ gị wasị gị kedu ihe ị ga-eme nwanne m wee sụọ mkpụrụ ịgba ama nwere onye

na o nwere onye buru moto na mụ gbakọtala ego ji eburu moto ibe ji wee menya nyabụ ibe bụ ka mgosi ọrụ na a na-eme ọbara atụle n'ụwa na nna m ọ na-aga ibe m na-ekwu okwu eli na mụ na ada ekpere chukwu olisa bụrụ n'ime anyị na-ayọsi gị bụ ogologo ndụ na-arụ isi na anyị na ibe na-eme na mberede okporo ụzọ nwanne m na ọ ga anyị na anyị si na anyị gbaa n'elu na anyị ga-agbata mma anyị gbaa na mmiri na anyị ga-agbata mma anyị efeela n'ikuku na ị ga-efeta mma ife emekwana gị iko chọrọ oge na ndị ikpere ekpere nọ na-aga na ndị ibulu amụma nọ na-aga na ndị gbara afa nọ na-aga kedụzi ibe a na-ekwuziri okwu oyi kedu ndị na-esi igbo bụ ngọ ndị be anyị ndị igbo na ndị be anyị gwara m sị m na inu ka a na-atụ wee mara ibe a na-ekwu n'okwu ndị igbo n'inu bụ mmanụ ndị igbo ji eri nri kedụzi ka esi wee tụsịa arịnya bụ inu wee gwaba wee sịba na-adịsi ọ bụ ndị pastọ na-enye gị agala obi igbo o ji asụ abịa n'ikwulie ewe sị na ndị pastọ ndị na-alụrụ ọrụ n'ịkwalụwa wee sị every month n'ebe a ga-eweta 1 million naira nwanne m ọma bụrụ eziokwu ibe a na-eme ewe ọbara ụra na a na-eme ewe ogbugbu na udo na ibe a na-eme ewe ọdịnala be anyị ma agụba agụrọ gị na ndị na-epromotu ọdịnala igbo be anyị Si na onye ile ogolo nya bụ ibe. na mụnwa bụ igwe kredo nwandri ambasada afọ igbo na anyị ga ndị ga ọdụ aka n'ime gị odogwu n'ime na-aka na amerịka akwatụwala aka n'ọba eje na asia akwatụwala aka n'ọba eje na london akwatụwala aka n'ọba eje na yuropu akwatụwala aka n'ọba abata naijiria akwatụwala aka n'ọba ppa ppp power pass power ọbara ọrụ ka ị na-eme mana ị gwara anyị si anyị n'imebe na n'ọgwa n'okwu nwanne m ka ị na-emesi ime na-ekwu okwu eli bụ na ị na-eme ọfụma na ị na-emesi iri ike agbagburu ụda n'ebe ebe ụsọ arụrụ arụrụ nwa oge na-eme m n'akwa ebe aṅụrị n'ọrụ gị kpatara ego ebe aṅụrị webe aṅụrị na ọ bụghị isi nyabụ ite ụgwọ nyabụ ite iwe ọ ga-eme oje mebe nyaba ite na agbasi nyabụ afa afa ekwu ibe a ga-eme achịkọ nyabụ afa wee kwuo ori nyabụ ive o wee gaa ka esigbu nyabụ ive na mụsị na ọ ga-adịrị gị mma ogologo ndụ na-arụ isi ike ibe akụ akwụ na ibe enwe enwe biko nụ ndị Igbo onye chọrọ nke ọ ga-eme akwa nwanne m na ọ dachi ekwekwe na onye amụ ọ bụrụkwa wee chee gị n'elu ụwa ọ ba jirikwa ebe maka na ime anyị na-eme bụ ọdịnala ndị Igbo na-agwara anyị si anyị na ọdịnala na-efu ebu na-agwara anyị si anyị na onye na-eme ọdịnala na ọ ga-akwụba aka ya ọtọ ibe a na-asọ na arọbụ na agụ karịrị akarị mana ụfọdụ azụtara ya na ọnwụ na ịbụrụ onye Igbo sọnwụ nsọ dị na arọbụ na agụ ịmalụ na ị kwadola ọfụma maka na o oge ọ ga-arụ oru ya bụ ibe kwuru n'iru gị arọbụ na agụ akwọ gị na-eje na-emenwu ya bụ ibe gị